ụmụnne n'ime chineke ka udo nke chukwu nke kachasị udo niile dị ya n'ụlọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen abụ m ezi nwanne na nwoke obi chukwu tony chukwu ọ bụkwa site na ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbagburu ọ bụ site n'ime naijiria n'ime ụlọugwu eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso n'ogodo ugbu a ọzọ ka udo nke chineke dị nro n'aha jizọs kraịst bụ onye nwe amen na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ nsọ dịka akwụkwọ ọlụ ndị ozi akwụkwọ ọlụ ndị ozi isi nke anọ ga-agụ naanị amaokwu nke iri na abụọ ọlụ ozi isi nke anọ amaokwu nke iri na abụọ sị nzọpụta dịkwa n'onye ọbụla ọzọ n'ihi na aha ọzọ dị iche adịghịkwa n'okpuru eluigwe nke e n'etiti mmadụ nke a na-agaghị ịzọpụta anyị n'ime ya ka chineke were ebere na afọ ma gozi okwu nke kwunye anyị nghọta nyekwana anyị ngọzi pụrụ iche n'ụbọchị nkịta na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ nzọpụta sọsọ n'aha jizọs nzọpụta sọsọ n'aha jizọs bụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na chineke kere mmadụ n'oyiyi ya na mbụ dị ka akwụkwọ jenesis wee dị mgbe njọ jupụrụ mmadụ n'ogige nke idem dịka bụrụ adam na eve na ihe ndị a niile mgbe ihe ndị a niile gasịrị mmadụ wee bụrụ onye na-ahụju anya na afụfụ na mkpagbu na ihe na-siri ike dịgasị iche iche dakwasị ya maka gịnị maka na o jehiere maka na o isi n'okwu nke chineke na chineke agbakwa nkịtị ihe ndị a niile onye anyị mmadụ ụzọ mgbapụta iji wee pụ na mmehie maọbụ na mkpagbu maọbụ na nyanya na ihe isi ike na ihe gbagoziri agbagọ jụụ n'ụwa anyị nke taa o wee nye anyị ọkpara ọ mụrụ naanị ya bụ jizọs kraịst ka ọ bụrụ anyị ụzọ mgbapụta ka ọ bụrụ anyị ụzọ iji wee nwee udo ka ọ bụrụ anyị ụzọ chineke ji eji wee mere anyị ebere ka ọ bụrụ anyị ụzọ anyị ga-eji wee nwee ezi ndụ wee bakanye na ndụ nke ebighị ebi ihe ndị a niile bụ ezi atụmatụ nke chineke nwere n'ebe mmadụ nọ wee sị n'akwụkwọ jeremaya isi nke iri abụọ na iteghete na mokwu nke iri na otu ọ sị na naanị onwe ya maara echiche ọma nke ọ na-echere anyị echiche nke udo na nke ọganiru ọ bụghị nke ihe ọjọọ ma nke ịla n'iyi efu na chineke nwere obi ebere n'ebe mmadụ nwere obi umekwu nwee mmasị ịzọpụta mmadụ na mbibi na njọ na ihe ọjọọ niile nke efu jupụtara n'ụwa anyị nke taa ma ilezie anya efu na ọtụtụ mmadụ na-achọzi ụzọ n'ebe ụzọ na-adịghị efu na ọtụtụ mmadụ na-achọzi nzọpụta n'ebe nzọpụta na-adịghị ụfọdụ na-eji n'ogbu mmiri ụfọdụ na-achọ ọkụ ụfọdụ na anyị jee ike n'ebe ike na-adịghị jee nke ndị dibịa ma nke ndị amụma ụgha ma nke ndị dịgasị ike dị iche iche na-emegasị na amara afa ha ma ile anya efu na afa ndị a niile enweghị afa dị ike dị ka aha jizọs jizọs na onwe ya kwuru okwu n'akwụkwọ jọn isi nke isi na isi akwụkwọ jọn ọ sị na ya onwe ya bụ ụzọ eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla nke ya ba n'ala eze nigwe ma onye ọbụla nke ya ejekwuru nna na chineke nke bi n'eluigwe na-abụghị site na ya ichezie anya na ụzọ niile agbagọrọ agbagọ o nwere ụzọ ọzọ mmadụ ya ejefu chineke ọtụtụ ndị nọkwa na-emegasị na ihe mgbasị a ndị na-ebigasị aka n'ụzọ rụgasịrị arụ a ndị chọrọ ịgwa onwe ha eziokwu ma ndị na-agwa ndị nke eziokwu na-agwa ha na ha ma abụkwa ha ụzọ kama ha na elu ka ha na-atụ ma na ha na-anwụ oke ha mana jizọs gwara ụmụazị ya kwukwana okwu nsọ ya kwụ ya gbowa na nyanwa na onwe ya bụ ihe yanwa bụ ezi ụzọ yanwa bụkwanye ndụ o nweghị ụzọ ọzọ esi achọ jee na-abụ na ikwere ọ bịahụkanye ụzọ ọzọ eji ya ghọrọ ya mgbe ya ejiji eme ọ bụ site n'ịchụ oke aja n'ihi na ya nwere onwe ya abụrụgo aja nke chineke ọ chụgo aja otu mgbe n'elu obe nke ka wee sị gịnị na ọ kwụsịwo onye gwuru anyị aka n'ihe niile ihe okwu naanị bụ anyị were okwukwe bịa ndị kwere ekwe iwere okwukwe bịa a ga-azọpụta gị okwukwe n'ime aha jizọs kraịst okwukwe n'okwu nke chineke okwukwe n'one nke ọ mụrụ naanị ya ebe anyị gụpụtara na mbido isi mbụ ya mere ka anyị mata na o nwere onye arụ na-adịghị ike onye nwere ezigbo nyanja onye dara ngwọrọ ọbụla dị site na mgbe a mụrụ ya oge ọbụla ebupụta tọgba na ụzọ esi aba ụlọ ụka ukwu nke jerusalem ebe a na-ayọ ayịyọ mana ụbọchị nke a mbọchị ya o wee bụrụ onye nọ n'ebe ahụ n'ebe ayịyọ Pita na Jọn wee gata ịga iji ekpe ekpere ma ịbanye n'ime ụlọ ụka ha wee fụ ka nwoke anọ o wee yọọ ha dịka o si eme na mbụ mana ụbọchị ahụ Chineke chetara nwoke ahụ dịka Chineke si echeta gị n'ụbọchị nke taa mara na ụbọchị ọbụla na Chineke nwere ihe ọhụụ debere gị onye kwere ekwe sọsọ naanị were okwu bịa ka ọ chọrọ n'ebe ị nọ nwoke a wee bụrụ onye agwọrọ ọya n'ihi na pete gwara ya sị na ha ejighị ọcha ka ha ji eji ọla edo kama ihe ha nwere ka ha ya enye gị ha wee sị n'aha jizọs kraịst bilie pụrụ adịrị nwoke a n'aka wulite elu nwoke a wee bụrụ onye nwere onwe ọgwụgwọ nsọ dị ike wee dakwasị ya ọ bụrụ onye arụ ya dị ike ndị isi na ndị nwoke na-aṅụrịzi ọṅụ n'ihi mgbọgbọ asịrị onye ihe mere na onye nwere akụ mba ahụ ndị isi nchụàja na ndị ọkammụta na ndị okenye oge ha wee jide ha kọmezie ihe kpọchimezie ha gịnị ka ha eji eme ụdị ha jụmazie ha ese na nke a karịziri na ọ bụ etu ha si eme pita wee na-agwa ha na onweghị ebe nzọpụta ọzọ dị na-abụ sọsọ n'aha jizọs ihe a bụ nkwuwa okwu nke pụrụ iche ihe a bụ ịgba àmà nke kwesịrị ekwesị n'ihi na azọpụta gị ị kwesịrị ịzọpụta onye ọzọ okwu nke kraịst na okwu nke chineke bụ mmiri nke ndụ nke a na-agbanyere ndị nke na-enweghị ndụ ndị nke akara akara ọnwụ ndị nke nyanya kpọnwụrụ ahụ ha ndị nke na-enweghị ọganiru na iru ọma na inwe ngọzi nketa nke chineke dị kwesị wee kwesị ọ bụ azọpụta gị kwusa okwu nke chineke kwusa okwu nke kraịst mee ka ndị ọzọ fụ ihe nke afọ mee ka ndị ọzọ nọdị na ngozi nke gụọ nwetara mee ka ndị ọzọ bata na nzukọ kraịst mee ka ndị ọzọ hụ ihe n'ihi na ihe nke kraịst na ihe nke chineke bụ ihe nke kwesịrị ịnị na onye ọbụla nke chineke zọpụtara ga-enwe chineke chọrọ ka onye ọbụla na mmehie si na mmehie pụta wee baa na obi ezi ndụ na obi dị ọcha na ikpere dịka o si wee kwesị ime mmụọ n'eziokwu ị na-eme nke a gị onye kwere ekwe ka ọ bụrụ na ikwebeghị na ị nabatagwo jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na imebeghị nke a ugbu a bụ ohere dịrị gịnị iji wee gbabata n'ụzọ ndụ iji wee gbabata na nwere onwe iji wee gbabata ọbụla dị na ngozi nke chineke nyere n'ime jizọs kraịst mata amata na onye ọbụla na-agagharị n'ime mmehie onye anyị enweghị nzọpụta onye ọbụla nke na-enweghị ọganihu na onye ọbụla nke na-aga n'ụzọ nke aka ya akamataghị ngozi na ihe nke chineke kwadoro n'ihi na ndụ a bụ onyinye nke chineke nyere anyị ka ndụ a kwụsịrị aka nwere ndụ ọzọ ka ọnwụ bịara ọnwụ bụ ụzọ na-eduba na ndụ ebee ka ị ga-enwe ị ga-anọ na mgbe ikpeazụ mgbe ndụ nke a gasịrị ndụ nke nyere gị bụ ka iwe kwado ndụ nke kacha ịbịanye kwado ndụ gị n'ibi ezi ndụ n'inyebe ndụ gị inyebe ndụ gị n'aka jizọs kraịst ka o wee bụrụ gị ụzọ bụrụ gị ezi ndụ bụrụkwanụ gị ihe bụrụkwanụ gị ngozi nke pụrụ iche mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka ịnabata jizọs kraịst dịka enwe gị na nzọpụta gị ka ịfụ ngozi nke pụrụ iche na ọbụnyebeghị nke a ka ekpere chineke onye nwe anyị pụrụ ime ihe niile chineke nke bụ chukwu n'ezie anyị ekele gị n'okwu gị nke bịara n'ogede ugbu a lekwanụ ndị ori gị ndị a ndị hulatara isi iji wee nabata nwa gị na onyinye gị bụ jizọs kraịst onye nwe mere ha ebere deba afa ha n'akwụkwọ nke ndụ ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke ekwudosi ike na okwukwe na amara ọbụnadị iji gbagide ọsọ a wee ruo mgbe ị ga-abịa kpọrọ ndị gị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen onye nwaanyị ekele dịrị gị n'ihi na ebe onye ezi obi ebere onye ụmụ ndị na-ege ntị matani na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu ga-enweta n'igwe okwu 08132900111 ma ọ bụkwa na 08056719493 ka udo nke Chineke nke kachasị udo na-edịru n'ebe ọ dị ukwuu na onwe akọ mgbaama na ajụjụ ma ọ na ịkparịta ụka unu ga-enweta m na igwe okwu nke akpọrọ ụnụ ka chineke were obi ebere ya gozie unu gozibigo n'oke n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme eme.